AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa mgbe ọma onye mụ na ya na-ezukọ ị bịala ezi enyi m nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị ohere ọma ọzọ apụtakwarala anyị iji zukọ ịtụgharị uche na okwu nke ezinụlọ dị ka anyị na-aga n'iru ịhazi otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enweta onye ahụ nke anyị chọrọ onye dabara anyị n'obi onye anyị na ya kwesịrị ibi dị ka di na nwaanyị ebe anyị nọ n'ụbọchị taa bụ ime ka ihe doo anya ime ka ihe doo anya n'ụbọchị gara aga anyị sị na ndị a bụ ndị kwesịrị ịmara onwe ha gafee ịhụ mmadụ n'ụlọ nzukọ ịhụ m n'ụzọ ịhụ m n'ụlọ ọrụ ịhụ m ebe a na-agbata mmiri ma ọ bụ ebe ọ bụla ọ bụ na mmadụ abụọ ndị a nwere ụdị ọchịchọ a nye onwe ha kwesịrị ịmara onwe ha mana ụbọchị taa anyị sị na ọ bụrụ na ha mara onwe ha n'ihi na ihe a na-ahụ n'ezi abụcha ihe a na-ahụ n'ụlọ a na-eme ka ihe doo anya n'ogo nke anyị nọ ugbu a bụ ime ka ihe doo anya esi otu ole eme ka ihe doo anya anyị sị na ọ bụrụ na ndị a amalitela ịmara onwe ha nke a pụtara na ọ bụkwaghị ihe nzuzo ọtụtụ n'ime ndị amaala amatala ụmụnna amatala ahụ ebe onye a gaje ọ gakwa ịbụ ịhụkwara na ọ gara ebe a taa ahụ ebe nke nwaanyị gaje ịhụkwara na ọ gara ebe a taa mgbe a hụrụ ha abụọ a marala na ọ dị ihe dị n'etiti ha abụọ na ha bụ ndị kwesịrị ka ha bụrụ ndị na-abịakọta site na mgbe ruo na mgbe n'ọnọdụ a nke anyị nọ n'ime ya bụ ọnọdụ nke ime ka ihe doo anya site na nke nwaanyị mara nke nwoke nke nwoke amara nke nwaanyị ya edo oge anya ebe ị na-agaje onye gị na ya na-emekọta ihe otu ọ ha otu ọ na-esi eji onwe ya aka n'ọnọdụ iwe otu ọ na-esi akpa agwa ma obi dị ya mma ụdị mmadụ ọ bụ ka anyị were ya otu ahụ ụdị mmadụ ọ bụ ihe ndị mejupụtara onye a kwesịrị ịbụ nwaanyị m na ihe ndị mejupụtara onye a kwesịrị ịbụ di m ọlụlụ di na nwunye anyị na je n'ime ya olee otu o kwesịrị ịdị anyị ọ ga-agba akwụkwọ n'ụlọ nzukọ ka anyị ọ ga-abụ ndị ga-akpọkọta amaala anyị na ha anọkọta ya edo anya na anyị bụ ndị so ụzọ ahụ nke akara ọnụ na-ejikọta onwe anyị n'ọlụlụ di na nwunye ka anyị ga-abụ ndị ga-aga n'ụlọ ọkaikpe ndị ọkaikpe a hazie ihe mee ka o doo anyị anya mara na ọ bụghị ihe ọ bụla ka anyị kwesịrị ime kama na anyị ga-abụ ndị ga-eso ụkpụrụ a nke ga-eme ka e nwee ezinụlọ nke udo ga-achị n'ime ya mgbe a na-atụgharị ihe ndị a ọ ga-enye nke nwaanyị ohere ịma ikike nkụta nke nwoke ọ ga-enye nke nwoke ohere ịmata ihe nwaanyị ya nwere ike ime n'inye aka n'ezinụlọ n'ihi na ụwa anyị abụkwaghị nke nwoke ga-asị nwaanyị nọrọ ma ọ bụ nwaanyị ga-ekweta ịnọrọ na-adịghị ihe ọ na-eme chetakwa na ụbọchị gara aga anyị sị na ọ dịkwa onye ọ na-amasị ịlụ ọbịageri n'akụkụ nke nwoke n'akụkụ ụmụ nwaanyị ọ dịkwa onye ọ na-amasị ịbụ ọbịageri ya mere o ji dị mkpa ka emee ka ihe ụfọdụ doo anya ọ dị ihe nwa agbọghọbịa ga-ahụ n'ezinụlọ ahụ ọ na-abanyeje ma ọ bụrụ abịa ruo nso ya jụọ onwe ya m ebulikwa nka ọ dịkwa ihe nwa okorobịa ga-ahụ ya sị m ebekwa nka mgbe a chịkọtara ihe ndị a niile ga-achọpụta na ọ bụrụ na Chineke asị nwa m nwaanyị gawa ebe a nwa m nwoke banye ebe a na Chineke atọwuri ntọala ime ka ezinụlọ ahụ lụpụta dịka ọchịchọ nke ya onwe ya si dị bụ ihe o jide dị mkpa na ị ghaghị ịbụ onye Chineke ga-akwado ọlụlụ di na nwunye gị biko gị onye mụ na ya na-atụgharị uche anyị kwesịrị ịbụ ndị ga-akpa agwa ndị ṅụjuru mmiri ara afọ n'ọnọdụ dị ka nke a ọ bụghị ụbọchị ọ bụla nwa agbọghọ a nke Chineke haziworo onye gị zọbatara ụkwụ n'ụlọ gị ị ga-abụ onye ga-enwe ike jikọta onwe gị aka ime ihe ị na-ekwesịghị ime ime ihe nke ga-eme ka Chineke legharịara gị anya ime ihe nke ga-eme ka asị m hmm, onye a echekwara na ọ bụ onye kwesịrị ịtụkwasị obi onye kwesịrị ịzara ahụ nke nwaanyị jiekwa onwe gị aka n'ihi na ọnọdụ abụọ ọnọdụ anyị pụrụ isi mee otu ihe maọbụ nke ọzọ pụrụ iweta nramahụ n'etiti anyị ọ bụrụ na anyị lebatụ anya n'akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi isii amaokwu nke itoolu rue na nke iri ndị kọrịntị nke mbụ isi isii malite na amaokwu nke itoolu rue na nke iri ọ sị ma ọ bụ unu amataghị na ndị ajọ omume agaghị eketa ala alaeze Chineke unu ekwela ka eduhie unu ndị na-akwa iko ma ọ bụ ndị na-ekpere arụsị ma ọ bụ ndị ikom na-akwa iko m mm, bụ ndị nwere nwunye ma ọ bụ ndị ikom na-eme dịka ndị inyom m mm, ma ọ bụ ndị ikom na-emerụ onwe ha na-arụ ndị ikom ma ọ bụ ndị ori ma ọ bụ ndị ma ọ bụ ndị na-aṅụbiga mmanya ókè ma ọ bụ ndị nkwutọ ma ọ bụ ndị na-apụnarị mmadụ ihe ha agaghị eketa alaeze Chineke gị onye mụ na ya na-atụgharị uche mgbe anyị na-ejisi ike rịọ amara nke Chineke ka o chebe anyị mee ka anyị bụrụ ndị ga-atụ egwu ya mee ka anyị bụrụ ndị ga-enwe ike soo ụkpụrụ niile nke a tọwụrụ nke eji nkwanye ùgwù tọọ nke na-ewepụ ihe ihere nke bụ ihe Chineke na mmadụ nabatawụrụ yiwe ezinụlọ anyị a na-eme ka anyị mata na ọ bụdụrore na ọ dị ndị anyị mere mmadụ ahụghị na ọ dị onye na-ahụ ya bụ onye kachasị ihe niile elu na onye biri ndụ ndị dị otu a na ọ bụrụ na anyị kwa iko karịa ma anyị nwere nchegharị alaeze Chineke abụghị nke anyị ma nke a ga-abụ oke mụ na gị mgbe ị na-atụgharị uche n'isiokwu a biko ka nke a dozie echiche gị chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị özür chee enyi anyị jizọs ọ ga-enyere anyị aka ọ ga-egburu anyị mkpa anyị ọ ga-azọpụta anyị n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela ndị Seventh Day Adventist Aba Central District Choir na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ngọzi chineke nọnyere unu n'aha jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ndị chineke gọziri ekele dịrị chineke maka ụbọchị nke taa na-atụkwara onye nwaanyị mma mma n'ihi otu o jiri chebe anyị ka anyị hụ ụbọchị nke taa anya dịka m na-ekwurusi anyị n'izu a sị anyị ga na-anụje banyere ọsịsa nke chineke sara banyere mkpa nke mmadụ nke taa bụ agba nke anọ ya ọsịsa chineke sara banyere mkpa nke mmadụ agba nke anọ ya ọkpụrụkpụ okwu anyị gaje ịnụ nke isi nke taa bụ enweghị obi ụtọ ụjọ na nchegbu niile enweghị obi ụtọ ụjọ na nchegbu niile tupu anyị agawa n'iru hụdeta isi ala ka anyị kpere nna anyị nke bi n'eluigwe ekele edere gị maka iji nye anyị ohere a ka anyị wee nụ banyere otu iji saa mkpa anyị niile bịa mee ka anyị ghọta ya nke ọma onye karịa ka ọ dịrị anyị otu a arịọ m ka ọ dịrị anyị n'aha Jizọs Kraịst amen obi ụtọ ụjọ na nchegbu niile ka anyị gakwa n'akwụkwọ nsọ dịka anyị na-aga n'akwụkwọ Matiu isi ise ahịrị nke isii akwụkwọ Matiu isi ise ahịrị nke isii ebe ahụ sịrị ngozi na-adịrị ndị agụ ezi omume na-agụ n'ihi na ndị ahụ ka afọ ga-eju ngozi na-adịrị ndị agụ ezi omume na-agụ n'ihi na ndị ahụ ka afọ ga-eju anyị matasị na enweghị obi ụtọ ọ bụ ọrịa ọjọọ nọkwa n'ime elu ahụ anyị ọ bụ n'ime mmụọ na n'elu ahụ enweghị obi ụtọ o nwe ihe siri ike ọ na-emekọ ọ bụ n'ime arụ anyị dịka arụ ike anyị si dị ọ bụrụ na anyị enweghị obi ụtọ a na-akpata ụjọ si n'ụjọ ahụ ya ọbịa na-ewetara anyị nchegbu kwa ụbọchị nke ahụ na-eme ka ọbara anyị na-ala elu na ikpetemazụ anyị abịa nwee ọbara mgbali elu ma kpachaghị anya ọnwụ ga bụ ihe ikpetemazụ ya gịnị na-akpata ihe ndị a niile enweghị obi ụtọ ọ bụ naanị mgbe anyị ji akọ na uche anyị niile na-enyefe akụ na ụba mgbe ụfọ ihe ndị anyị nwere anaghị eju anya afọ anyị na-elefekwa anya ihe ndị ọzọ na-eleba anya ihe ndị ọzọ nwere n'ihi na ekwuru ya sị onye nọ n'ebe ọ nọ ebe ọ na-anọghị a na-agụ ya ọ bụ mgbe anyị enweghị ojuju afọ ihe ndị anyị nwere ọ na-akpaliri anyị enweghị obi ụtọ ya kpatara anyị oke echiche nke gị ime ọbara mgbali elu abịa Jizọs Kraịst mara mkpa nke mmadụ mere o ji nye anyị ihe ndị a ka anyị wee soro ya ọ bụ naanị oge anyị na-enye banyere mmekọrịta nke anyị na Chineke ga-eme ka nsogbu ndị a niile gwụsịa ọ bụ mmekọrịta anya na Chineke bịa sie ike ọ ga-iwezugara anyị nsogbu nke enweghị obi ụtọ na oke echiche oke echiche na ọ bụ enweghị obi ụtọ anaghị abịa mgbe o nweghị ihe kpatara ya ọ bụ mgbe anyị enweghị obi ụtọ ka anyị na-ahụ na akụ na ụba na-abịa nọchi anya anyị ka anyị ga-akwa n'ime akwụkwọ nsọ lee anya banyere akụkọ Ehab na Nebot matasị sị na ọ bụ enweghị ihe mmadụ nwere ezurughị ya butere Ehab ji gaa gbue Nebot nke kpatara ọnwụ ji bata n'ime ụlọ ehab nke mere asị egwezuga nchegharị ehab ọ gara iso n'ime ya ma Chineke mere ka ọ ghọta sị na onye mere mmehie ga-anatakwa ụgwọ ọlụ ya ọ bụ enweghị obi ihe mmadụ nwere ejughị ya afọ mere Lucifa ji si n'eluigwe daa n'ụwa oke e nyere ya n'eluigwe dịka anyị ga-ịhụ n'akwụkwọ Aịzaya isi iri na anọ ahịrị nke isii ruo na iri na abụọ ya ebe ahụ ka anyị ga-aghọta ihe mere kpaliri lucifa jiri nwee anyaukwu n'ebe ọchịchị chineke nọ chọrọ ịkwatu ọchịchị nke eluigwe ọ bụ ihe e nyere ya ezughị ike mere o ji chọwa ịnatakwa ebe ọzọ e nyere ya ka ọ bụrụ onye ndu abụ nke ndị mmụọ ozi niile ma nke ezughị ya oke gị gawakwa n'ime akwụkwọ nsọ ị ga-ahụkwa ọtụtụ ha n'imerime ha leekwana onye dịka Judas ọ bụkwa enweghị ihe mmadụ nwere ezuru ya ma ọ bụ anya ukwu kpatara o ji nwee ịhụnanya n'ebe ego dị karịsịa ịhụnanya o nwere n'ebe ego dị karịsịa mere o jiri gaa rara Jizọs Kraịst nye ihe mere nke ahụ bụkwa ọ hụrụ ego anya ọ bụghị naanị nke ahụ o chere na ya ga-ịghọgbuta ndị Juu nara ha ego ahụ rie n'efu ma n'ihi nke ahụ mere ya o ji baa na nsogbu enweghị obi ụtọ bụ ọrịa ma n'elu ahụ ma n'ime mmụọ ma na-arụ ike anyị ma ihe ọ bụla anyị nwere mgbe anyị nwere enweghị obi ụtọ ọ ga-eduba na ụjọ ọ bụ site n'ime ihe ndị a ka ọ ga-eduba mmadụ ịga mee ihe ọjọọ pụrụ iche nke a bụcha mkpa nke mmadụ nwere Chineke ekeghị mmadụ ka ọ nọrọ n'enweghị obi ụtọ oke zuru ihe niile ma ihe ndị a niile bụ ekpesu na-abịa agbacha ihe ndị a ọkụ ya na-eme ka ọ dị ụdị dị iche nke gị mee mgbe ọ na-abịa onye na-anọgidesighị ikebe Chineke na-agaghịkọta na ọ bụ ekpesu webataji ihe ndị ahụ anyị aga were ya ọ dịghị mma anyị inyekwa Chineke anyị ụta nke a ọ bụ mmadụ ji aka ya kpatara onwe ya nke a ma dịka Chineke anyị ji bụrụ onye ịhụnanya ọ bịala nye anyị ọsịsa mkpa ndị a niile ka anyị si onwe anyị ka anyị si n'ime ya wezuga onwe anyị biko ndị enyi m ka ihe niile anyị nwere ka o anyị afọ ọnọdụ ị nwere n'ebe ọrụ gị ka o gị afọ akara ugwu niile ndị e gụtara n'akwụkwọ ka o gị afọ ihe niile akụ na ụba gị ọbụna ụmụ ndị ị e nwetara ka o gị afọ ọ bụrụ na ihe ndị eju gị afọ enye gị karịa oke akwa ọ gaghị eju gị afọ ma ọ bụrụ na ihe ndị ị nwere juru gị afọ onye nwe anyị ga-etụkwasịkwara gị ya ndị a ga-inye gị ọ ga-eju gị afọ n'ihi nke a kraịst ihe banyere ahụike anyị dị ya mkpa nke ukwuu ihe banyere nchekọta anyị niile dị ya mkpa nke ukwuu ọ bụ ihe mere o ji bịa malite ebe ndị a na-asacha ọsịsa ndị a mata n'isi akụkọ ndị a niile bụ ndị Juu ha tụrụ anya na Kraịst bịata idowe alaeze nke ọchịchị ya ndọrọ ndọrọ ọchịchị ya n'elu ụwa ma ha amataghị na ọchịchị nke ya bụ n'eluigwe ọ bụ ihe mere ndị Juu ji bịa nwee obi abụọ ma Kraịst gata otu a mata nke bụ mkpa nke ka mkpa mere o ji gata otu a sawa aha ya ụmụnne m ọ bụrụ na ọ bụ ọchịchọ anyị na Kraịst enyela anyị ọsịsa nke a ka anyị matasị ọbụna mgbe anyị na agbata anyị na Chineke na mmadụ ọ dị na mma ọ ga-eme ka obi ụtọ dị n'ime anyị ọ bụ mgbe ahụ ka kraịst ga-eme ka anyị were nwere onwe anyị mgbe agbata anyị na chineke dị na mma na agbata anyị na onwe anyị dịkwa na mma ọ ga-eme ka udo dị n'ime obi anyị udo nke kraịst karịsịcha udo niile ọ bụrụ na ọ bụ ọchịchọ gị enyi m hụdeta isi ala ka anyị kpee ekpere onye nwe anyị nke pụrụ ime niile otuto dịrị gị otu ijiri mee ka anyị hụrụ nke taa otu ijiri bụrụ ogbo mkpa anyị nye anyị ka anyị mata na ojuju afọ dịrị anyị ka anyị nwee ojuju afọ ihe niile anyị nwere ka ọ dịrị anyị otu onye nwanyị anyị arịọ m ka ọ dịrị anyị n'aha Jizọs Kraịst amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio kozosisi na-abịara unu ozi nke nzọpụta ama m na ekwensu na-eme ka anyị na-enwe obi ọjọọ n'ime ụwa anyị nọ n'ime ka ụjọ na-atụ anyị kwamgbe kwamgbe ma na-arịọ gị onye ọma na-ege ntị wepụ ụjọ n'ime ndụ gị site na Chineke enyefu anyị mmụọ nke ụjọ o nyere anyị mmụọ nke okwukwe n'ime ya ka anyị kwere na Chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri imela onye mgbasa ozi Theophilus Ahụchọgụ onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị ka ihe rịba ma niile ọ na-eme n'ime ụwa ka o were ya na-ezi anyị na ọbịbịa ya eruwo nso imeela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke taa ma na-arịọ onye ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ nke na agbagojugị anya ma ọ bụ na ọ dị ihe ịchọrọ ka anyị tụlee kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063 637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot ezi enyi m imeela wee nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gọzie gị ma gọzie ndị wepụtara okwu nke taa n'aha Jizọs anyị na-ekelela ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa na-asị ka chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo